ụmụnne n'ime chineke udo nke chineke nke kachasị udo niile dịnyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị baptizim Missionary Association nke mba afrịka gbara gburugburu ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elebanye anya n'akwụkwọ oziọma dịka akwụkwọ jobu dere akwụkwọ nsọ dịka jobu dere akwụkwọ jobu isi iri atọ na atọ amaokwu nke iri abụọ na isii wee ruo na nke iri abụọ na asatọ job 26 28 job isi nke iri atọ na atọ amaokwu nke iri abụọ na isii wee na nke iri abụọ na asatọ ọ sị ọ na-arịọ chineke arịrịọ ihe ya wee na-atọ ya ụtọ wee were iti mkpu ọṅụ hụ iru ya o wee na-enyeghachi mmadụ ezi omume ya ọ na-abụ abụ n'iru mmadụ si emeghewo m mee kwa ihe ziri ezi ka ọ bụrụ ajọ omume ma ọ baghị n'ihe ọ gbapụtawo mkpụrụ obi m na ịgabiga ịba n'olulu ndụ m ga-elekwa ihe ka chineke gọzie okwu ya nke a ka onye anyị ndụ meghe anyị isi obi anyị ka anyị nwetakwana ngozi pụrụ iche ka afọ a chineke bụrụ ihe ebule ihe na agọzi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem. ihe a ga-eji wee mere isiokwu n'ụbọchị nke taa bụ ihe ụfụ nwere uru ihe ụfụ nwere uru ụfọdụ ndị mmadụ nọzi n'ihe ụfụ ụwa nọkwụzi n'ụfụ ihe niile dị n'ụwa na-ewetara ọtụtụ ndị mmadụ ihe ụfụ ụfọdụ nwere ike ị na-aṅụ ọṅụ ma ọ na-achị ọchị ma ọchị ha bụrụ n'elu ọnụ ma ha nwere ụfụ nke nọ n'okpuru na-atagbu ha onwere nwere ike nọ n'ụfụ ọya ma ọ na-achị ọchị eze onwere ike onye nọ n'ụfụ ihe ụkọ ma o were akpa hichikpo ụfụ dị n'ebe niile n'akwụkwọ Job isi nke iri na anọ amaokwu nke mbụ ọ sị na n'ofu dịrị n'ebe niile mmadụ na na mmadụ nke nke nwaanyị mụrụ n'ụwa nọ n'ihe ofu ndụ ya bụkwana nwa ntịntị mgbe nwa nta efu na ofu jupụtara ụwa taa n'ihi ofu a ka chineke lechara anya wee mata na wee mara na anyị bụ mmadụ nye anyị nwa ya bụ jizọs kraịst ka ọ bụrụ anyị uru bụrụkwa ya nwere onwe uru ka o wee gbapụta anyị n'ụfụ n'ihi na ụfụ a sitere na mmehie wee na-abịa nle anya na n'akwụkwọ jenesis dị mgbe chineke kere ụwa na mgbe o kere mmadụ tinye n'ime ogige nke idem enweghị ụfụ ọbụla nke dịnị kama ọ bụ site mgbe mmadụ dahụziri mgbe mmadụ gahiere ụzọ rupụ isi n'okwu nke chineke n'ụzọ nke chineke ka mmadụ ji wee nwee ozi ụfụ efe na ọsọ ya na ụfụ na ịta afụ ka ha ga-eji wee kwụọ ihe n'ubi wee nweta ihe ubi ọ bụkwa sị na ụfụ na ịta ahụ ka nwaanyị ga-eji wee mụ nwa mana ebe anyị gụpụtara taa ile anya na ndụ jobu efu na jobu bụ onye ihe na-agara nke ọma maka gịnị maka na job maara chineke na-atụ egwu chineke dịka chineke si wee gbara ya ama na mbido mbụ ma ilezie anya fụzie na ihe ihe ofu job mgbe ekwensu nwara ya ọnwụnwa n'ihi na etu aka ekwensu anwụ onye ọbụla ọnwụnwa onye ọbụla ma onye ukwu ma onye nta onye ọbụla nke kwenye na jizọs kraịst ma ikwere ma ikweghe ọnwụnwa nke ekwensu enweghị ọ naghị akpa oke were anwụ onye ọbụla mana ihe pụtara na ya pụtara na Ọ ọbụna anwa gị etu isi wee tinye ọnọdụ gị na etu wee nọdụ n'ọnọdụ gị n'ọnwa gị bụ ihe ya akpa oke na ị ga-enweta uru n'ọnwa gị ka ya nọ n'afụfụ na ofu nke ọnwa wee dịzie gaba ile anya na ndụ job ọbụladị mgbe ofu ya niile bịara ihe job ji wee gbalọwo afụfụ nke na ụfụ nke bụ na job matara chineke job na chineke bụ enyi job na-eso ụzọ nke chineke job matara ụzọ nke chineke mgbe ihe ndị a niile na-eme ọbụnadị ọbụna ego n'isi nke isi akwụkwọ job isi nke mbụ mgbe a bịara gwe nye e, e, akụkọ gbasara ndị ndị igwe atụrụ ya ọkụ ụmụ ya nwụrụ anwụ ihe niile bụ nsogbu job niile butere na isi nke mbụ ahụ gịnị ka akwụkwọ nsọ gwara anyị akwụkwọ nsọ gwara anyị na n'ihe ndị a niile na job dọkara uwe were uju wee kpọọ isi ala n'ihe ndị a niile na job ekwulughị chineke kama job kpọrọ isi ala wee nye chineke wee sị gịnị ka aha jehova bụrụ ihe a gọziri agọzi onwe ihe ghọtara n'ihe a onwe ihe ghọtara ndụ job job eghe aka n'isi otu ihe na ya anwụọ na ya efuo n'ụwa nke ya abịago n'isi njedebe onweghị nweghị ka o mana jobu si gịnị ka afọ a bụrụ ihe a agọzi ofu nke jobu meghere anya isi obi jobu job wee lekwuo anya wee matakwuo ọbụladị karịcha n'ihe ọma ha na mbụ ọbụladị mgbe ndị enyi jobu bịara bịa na ọbụ nke a bụrụ nke ọzọ omeghe nke a omeghe nke ọzọ na ihe ndị a niile jobu si ha jobu akpọ ha iyi jobu akparịkwanye ha ihe ọjọọ bụla anya bụ chineke ka lekwasịrị anya n'ihi na akwọ nsọ mere ka ya mara na akwọ ndị hibru isi nke iri na abụọ na amaokwu nke abụọ ọ legide jizọs anya onye mbụ na onye ikpetemazụ nke okwukwe anyị odo oghe anya na job maara ihe ndị a niile chineke ka o legidere anya mara na na mgbe n'ikpeazụ na ofu ya niile ga-aghọrọ ihe uru na chineke ga-atụgharịrị ọnọdụ mgbe o kwumeziri okwu na isi ngwụcha na ihe niile efu na job si chineke na nwere ụfọdụ ihe ndị ya amata ha ma nke bụla ya amata ha gebiko gị kụziere ka ya mata ihe mata ha gbasara chineke ị na-eso ndị ọzọ wee na-ekwulu ị na-eso ndị ọzọ wee na-akwa emo ị na-eso ndị ọzọ wee na-atamụ ị na-eso ndị ọzọ wee na-ala ngwụla na akọ ihe na-amaghị anya ka ị na-anọdụ n'ọnọdụ gị mgbe ị nọ n'ụfụ na mgbe ị nọ n'iru uju wee sị chineke ihe nke na-emataghị ka chineke kụziere gị n'ihi na nke a ka chineke eji wee mepe anya isobi gị wee fụ uru ọ bara ịnọ n'ime ụfụ n'ihi na n'ụfụ ọbụla chineke na-eji akụziere mmadụ ihe ịba n'uru ụfụ ọbụla chineke na-eji akụziri mmadụ ihe onye ahụ na-amaghị ofe ọbụla chineke na-eji ya wee mee ka ịmata ihe karịsịa lee anya ọbụladị ofu nke steven mgbe a tụrụ ya okwute ka e wee magbu ya na okwute na akwụkwọ ndị e, e, e, ndị ozi isi nke asatọ steven n'ihi na ọ matara onye chineke bụ ịhụnanya nke steven na nke Steven na ụzọ nke Steven n'ụzọ nke Kraịst Steven akparịghị ndị mana okwute ma ọ bụọ ha ọnụ ma ọ kwa ha emu kama ihe ekpere okpere bụ na ekpere ịhụnanya ọsị Chineke biko ekwena ka agụọ ajọ omume ndị a maka ihe a ha na-eme kama gbaghara ha n'ihi na amaghị ha na-eme o doghị ya n'ụdị ekpere ka Jizọs ekpere n'obe nke Kalvarị mgbe n'ikpeazụ anyị fụzina na chapta nke eh, um, um, sozieni isi nke soji bụ isi nke naanị ka sọl bụ onye atọghatara ọ bụrụ gịnị efu na ekpere stiven nọ n'ọrụ n'ebe pọl nọ oso n'ihe nọ n'ọrụ n'ebe pọl nọ pọl wee bụrụzie onye chineke wee ji mere ngwa ozi fụ nke ọ bara n'afọ nke stiven tara n'ihi na mgbe nke a ka ebe aha ka ụka nke mbụ si ndị nzukọ nke kraịst nke mbụ si wee gbasasịzie ịgbasa ọma lekene afụfụ nke jizọs kraịst bụ onye isi okwukwe anyị tara n'obe nke kalvarị lee ihe a ka emere lee ụfụ niile nke ụtalịa nke apịara lekene asụ niile nke abụrụ ya maka gị maka njọ nke mụ na gị lekene ihe ọ gabigara maka ihe nke ụwa maka njọ nke ụwa onye pụrụ ime nke a o kwuru si mma ụdị ịhụnanya nke adịghị n'ihi na mmadụ tọgbọrọ ndụ ya ka o wee maka ịhụnanya nke a gịnị wee mezie o doghị anya nọọ n'ụfụ nke jizọs kraịst fụrụ n'obe nke kalvarị ụfụ ya niile ka chineke ji wee dọrọ mkpụrụ obi ọtụtụ n'ụwa niile taa efu na chineke tụfuru otu kraịst n'obe nke kalvarị lezie anya n'ụwa taa na kemgbe kraịst si wee nwụ ọtụtụ ndị nke na-eso ụzọ nke kraịst ha bawanyere ụba karịsịa na mbụ anyị ha ka na-abawanye ụba na-aga n'iru mata na ụfụ ọbụla nke ị na-agabiga nwere uru nke so na ya ka mmụọ nsọ chọrọ ka anyị mata n'ụbọchị nke taa ụfụ ọbụla ị na-agabiga nwere uru dị n'azụ na ụfụ gị niile enweghị ego amụtaghịbeghị nwa maka na iji emecha amụta nwa ị ga-amụta ejima n'aha jizọs ụfụ gị niile na-enweghị ihe agwakọ ihe enwe enwe na ụmụ gị nke na-adịghị anụ ihe na-eso ihe nke a na-ekwu maka ya ga-ewetara gị uru na ikpeazụ dị ka chineke ritara uru bụla dị n'ọnwụ kraịst ọnwụ jizọs kraịst ewetagoro ndị nke kwere eke uru nke pụrụ iche ma ị matara nke a ọ bụrụ na amụbeghị ọhụụ n'ime kraịst jizọs ịma na ihe ama uru ọnwụ jizọs kraịst bara ebe ọ bụla ị nọ ọ bụla nataba jizọs kraịst dịka onye nwe onye nzọpụta gị ohere dịrị gị n'oge ugbu a iji wee nabata jizọs kraịst dịka onye nwe onye nzọpụta bikos nọ nke a bụ mmalite ịzonye nje gị welata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka ha kpere chineke ka esi ya na-eji owe n'ụzọ nke na-ezighị ezi ma na-echekọtago azụ n'oge dị ugbu a ka chineke deba afa gị n'akwụkwọ nke ndụ kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ ka e bụrụ onye anyị anara nke ọma n'oge dị ugbu a ka mgbe n'ikpeazụ ka iketa oke na alaeze eluigwe ka chineke gọzie okwu nke a ka ọ bara anyị uru bakwa na onwe uru ka bara chineke uru n'ihi na maka nke a ka o ji wee bịa nwụọ n'obe nke kalvarị mbụ jizọs kraịst ka ị wee bụrụ onye o uru n'uru n'aha jizọs kraịst bụ onye nwe anyị eme gị onye gere ntị nke a mata na olu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgba ama ma ọ bụ ajụjụ onu ga-enweta n'igwe okwu 081 329 00 111 ma ọ bụkwa na 08056719493 ka udo nke chineke nke chasị udo na-edi n'ebe ọ ukwu n'aha jizọs kraịst bụ onye nwe amen